manụ anyị abịala ọzọ n'abalị a ọkwa ikoro ikoro akụọla anyị echile ala amerịka na-ewetere ụnụ nkata bara igbo uru maka ihe ikoro ogwu akụọ ikoro igbo agbakọọ agba izu mara ihe a ga-eme dị mma ee anyị na-abịara ụnụ ụbọchị fraịde midnait na ala amerịka central ọ wụrụkwanụ n'ụlọ 6 o'clock n'ụtụtụ elekere isii n'ụtụtụ satọde ndị mụ na ha onye na-ejitere n'oji a n'abalị a bụ maazị ejike ọbara ndị mụ na ha nọkwa n'ebe a wụ kọwanụ ndị unu maazị oke ụkọchukwu nwa bụ ụkọchukwu Austin Chiagorom Okigbo na maazị Kanayo Odeluga mhm. ndewonu ihe anyị chọrọ ịkpa eh, n'abalị a wụ ihe metụtara ụwa niile enweghị onye nọ mpa ọbụla ọ nọ n'ụwa na-amahụ na enwere ọrịa wụkwa ogbunigwe batara na-egbu ma okenye ma nwata eh, ma bekee ma igbo ọ na-egbu ihe niile ọhụrụ anyị ahụkwala n'ụka ọtụtụ obodo si chekwa onwe ha ndị mere ka ọma ọrịa ahụ enwe ike jilalụ eh, merie ya nwekwa n'obodo na-enweghị ike ime ka ọma ọrịa bịa ya egbuo gbuo nnọọ e, karịa ka o kwesịrị igbu anyị amarala na ọrịa zuru ụwa niile anyị chee na ọ dị mkpa ka tụnye ọnụ ihe e ga-eme ọrịa maka ọ ka na-abịa abịa ọgachabeghị ọgazube ụwa niile ọ ka na-abịa so ana m eche anyị bidogodu tụle elee ebe obi elee ka o si egbu elee ndị ọ na-emesi ike elee ndị ọ hapụ anyị echi ebe ahụ gafekwenu n'ụlọ si n'ụlọ anyị wụ Naijiria elee otu anyị si chekwaa onwe maazị Odeluga ịnọ nso e. ị nwere ike ịkọwara anyị kedu ka ọrịa a si bido elee ka o si agbasa ọya bụ ọya nje virus bụ ife na-ebute ya o bidokwa n'obodo a na-akpọ Wuhan dị na China na mba China ọtụtụ n'ime anyị ma na china abụrụgo ebe ndị igbo na-eje azụ afịa bụrụ ebe ndị igbo na-agba ụnụ a na-echue mmiri na-akpị ya nkụ mana ọ na wuhan province na china ka o bidoro n'ọnwa disemba ife tụrụ egwu maka nyabụ nje bụ na nyabụ nje bụbu ife a na-afụ n'ebe ụmụ anụmanụ ọ nje na-eso ụmụ anụmanụ mhm. mana nke a bụ izi ọ dị ka ọ wee mabata na na ịtụlụ ndị mmadụ ọya ya bụ ife wee chaa mba ụwa gharị wee gbaa ụgbọ mba ụwa gharị ee o wee bụrụ ife bịalụnụ wee jide otu nọ na Wuhan China afọ wee e, memina mana ọ bụrụzi so China maka na ndị niile si China ụfọdụ je ụfọdụ je mba South Korea ụfọdụ e, e, ụfọdụ jekwanụ Ọstrelia mba Europe ee ya bụ nje wee na-esogharị ha so na ife dịka oge nkịta ọ batakwugo Amerịka ọ bịa batakwugo Naijiria ọ bụ nje na-eweta ụkwala mana ọ bụrụ ụdị ụkwala nke ị ga-asị n'ike na-azụ mana o nwee ike bido ka azụ na-enye arụ ọkụ onye ọ bụla na-akwafu ntịghọ ntịghọ ọzọzi ọchụgbu ume ọkụ tupu amalive a na-eme ọ bụrụ ụdị nke na onye agha ekutenwuzi ume ọ nala onye a ume ee eh, tụfue ọ bụzie na onye afọ enwere e, agbakwuru ndị dọkịta ewee welu ife dịka igwe eji e, eku ume wee tiela onye ọbụ nke ga na-enyere ya aka ume ọkụ ya bụ na onye ejebe nya bụ ọ bụrụ ife ọ bụrụ ọkụ nwata na-agba ngaranya ee ya na ọ nnukwu ife ife dịka ife ọ na-ewetazi kịta bụ na ọtụtụ obodo maka na etu ya bụ ife si agbasa jizi maka ewee si onye ọbụla baarụ n'ụlọ eebụ ara azụzi afịa n'ụtụ ụfọdụ obodo a na-ejezi akwụkwọ na mba ụwa niile eebụ ọbụrụ egwuregwu futbọọlụ ka a na-agba na onye ọbụla nọzi n'ụlọ ka e wee e ghara kwụsị ya bụ nje ka ọ ghara ịtụ ọtụtụ mmadụ etu ya bụ nje si atụkwanụ bụ site na mmadụ ịkwa ụkwala onye onye ya bụ ọya kwa ụkwala asọ mmiri sie n'ọnụ mapụ ehe ee bụ masa onye ọzọ na n'iru ma ọ bụ masa n'elu oche ma ọ bụ n'elu tebụl ma ọ bụ n'ọnọ ma ọ bụ onye kwanyere ụkwara n'aka wee metụ ife dịka ọnụ ụzọ aka ma ọ tekasịa ya n'ebe dị iche iche onye pụta bili bie n'anya ma ọ bie n'ọnụ ọkwa etu ọ ga-esitụ ya bụ ọya ka eji asị kịta na onye ọbụla nke um, na-akpagharị ya gba mbọ tupu ilie nri maọbụ metụ onwe ya aka n'anya ma ọ n'ọnụ ịkwọcha aka were ncha na mmiri wee kwaa aka ma ọ bụrụ nke a na-akpọ hand sanitizer ka ị wee sachaa aka ka e wee nwee ike wee mee gịnị wee gbachibidie nke ka nke bụ ndị ije na ọgbakọ ebe ndị ịmara onye nke nke onye bụ ma ọ na-akwa ụkwara ma ọ na-ezu uzele ee gị ya inye ịnanya anya enye ogologo ngazi ka mmadụ na ndị mmụọ ji eli nne n'oge dịka oge a inye ya ebe dịka 6 feet nye ikpuka ike ka ọ ghara ịbụ ọkwa ụkwara ka ọ kwasara na-arụ ọgwụgwọ ka ọra n'ọnụ nwekwa onye ọzọ ya tụe anyị hmm, kwuolenụ ka ọrịa si aga tụnyekwa ọnụ ntakịrị ka ọtụtụ obodo si e, e, e, achụnyawa ọrịa Ịla ya, tupu anyị aga lee ka ndị ụmụnne anyị nọ n'ụlọ si eme ka ha si akwado ka anyị tụnye ọnụ ntakịrị elee otu esi achụ nje a na eh, ala Amerịka ibi ka tụmadụ eh, eh, anyị niile enwere ike ịtụnye ọnụ maka nke ahụ mm, maazị odeluga ebitụla ya aka mm-hmm. otu esi etu e nwere ike isi gbochie ya mm-hmm. ya maọbụ kpọrọ mgbochi maọbụ ịchụ ya achụ um, kama na ihe ọzọ nọ na ya bụ na mmadụ anaghịkwa na-eche ka onye gị na ya nọ na-emekọrịta ma onye gị na ya bi n'ụlọ ma ọ bụ onye ị zutere n'ụzọ ka ọ bụrụ na o gosila na ọrịa tupu gị ịkpachara anya ihe mere eji si ka anyị bido ka obodo niile ma obodo Amerịka ebe anyị nọ na ya ma Itali obodo Itali ma China ma ebe ndị ọzọ ihe mere ha ji bido nsọ a usoro nsọ a nsọ nsọ mmadụ mmekọrịta mmadụ na ibe ya iji gbochie nje ọrịa isi na mmadụ fere mmadụ wụkwanụ na mgbe onye burula ọrịa enweghị onye ọtụtụ oge ị naghị ama na ibutela ọrịa onye gị na ya na-enwe mmekọrịta agaghị ama na ibutela ọrịa ọ na-aga na efeza n'obodo amerịka ihe a na-ekwu okwu ya ndị elewanye ndị nọ n'ụlọ na-ele telivishọn maka ndị nọ na naijiria taa ha na-elecha cnn ha na-ele msnbc ha na-ele onyonyo mba ụwa niile na-aba ebi unu ga na-ahụ ihe a na-ekwu na obodo Amerịka chere na eh, <laughs> ọ ga-abịara ha hmm. ah, ugbu a ịhụna esila na ọwụ puku mmadụ abụọ mgbe ga-abụla ọzi puku mmadụ atọ puku mmadụ anọ puku mmadụ asatọ puku ya na-amago taa o puku mmadụ iri ah, ah, na asatọ 18,000 over ihe ọ na e eleghị anya mgbe anyị ga-abụ echi anyị ga-abanye satọde na sọnde ọ ga-akpawa ụkwụ ihe dị ka iri abụọ na iri abụọ na otu ya bụ na onweghị onye ịma mgbe ọrịa ji efe n'ihi na ịmahụ onye bụ ya na mgbe o ji ebufe ya n'ihi na ọ naghị egosi naanị naanị mgbe o gosiwara egosiwa na onye ahụ arịawala ọrịa na onye ahụ eziwala na o butela nje ọrịa ọ gamie narị ya ọwụ ihe dị mkpa na onye ọbụla ga-akpachara anya ya ihe mere obodo ndị ọzọ ji si ka anyị bido nsọ mmekọrịta mmadụ na ibe ya ka enwee ike gbochie ihe a ịdị na-esi na mmadụ na-ekpere mmadụ isiokwu abụrụzie e, na mana ọ bụrụ na ijikwa ihe ọzọ eji egbochi ya abụrụzie ma agụtụgodi nke ahụ mgbochi ọzọ abụrụ nke e, maazị dr odeluga ibitụrụ aka idowe ebe anyị ọcha na-ehicha ya ụzọ dị iche na-akwa aka anyị ghara ịdị na-amanye aka n'imi ma n'ọnụ ma n'ebe niile ọ bụrụkwa ichere naanị mgbe ị ga-eri nri Eh, eh, eh, nke bụ eziokwu na ndị World Health Organization mba ụwa na-ahụ maka ahụike na-asị anyị kwa aka gị ugboro ugboro ihe dị ka nkeji iri nkeji iri abụọ n'ụbọchị ịma mhm. ihe m ji chọọ ka anyị si ebe a tupu alawa ụlọ maka na ile anya enweghị steeti ọbụla nọ na Amerịka mm. ị ga-apụta n'ụtụtụ gọvanọ ga-apụta pụta na onyonyo gwa ndị steeti esi bikonu lekwe mmadụ ole nwụọrọla lekwe mmadụ ole achọpụtara bụ ọrịa lekwe ihe anyị na-eme lekwe ihe ụnụnwa ga-eme ehe ka a na-atụ alụ ka ọ na-aga steeti niile nọ na Amerịka na-eme ma si wepụgodu nke federal e, e, na-eme maka na e, the president America na ndị otu ya kwuo maka obodo steeti ọbụla ekwuo maka steeti ha n'ihi na onye ọbụla bụ gọvanọ steeti ọbụla na amerịka ọnya maka ị ga-ebu ụzọ lee anya ele ihe mere ndị agha nyere gị n'aka ugbu a ee e, ile anya e, federal na-ekwu nke ha na-ekwu ọtụtụ steeti pụta ha ma iwu gbasara steeti ha dịka ọnọdụ ha si dị ha anaghị eche ka federal bịa gwa ha ihe ha ga-eme n'ihi na onye ọbụla gọvanọ na amerịka mana ihe ọbụla mere na steeti ya nọ n'isi mhm. ọ ihe a ka m sị ka ekwugodu ka anyị lazie naijiria jụọ ele otu anyị si echekwa onwe anyị naijiria maka na ihe a na-abịa ihe a ga-abịa ọ bịala abịa amarakwala nụ mhm. na ọ bịala abịa nọ um, ele otu esi e, e, ebu nwaanyị ukwu wara. Um, ọ dịrọ ka mgbe nje influenza nke 1918 bịara n'Igbo nke bụ na Um, ọ ikuku bue wee bịa mhm. nke a nwa bụ na <laughs> ndị mmadụ na-ebue and ife niile na-efe ụgbọ ofe wee bata naijiria bụ aja aja dị na eh, ifrof nke bata naijiria bụ onye si mba ọzọ mhm. onye si mba itali batalụna ka achọpụtara n'obu ya eh, chukwu wee lụọ ọrụ ọ bụrụ na achọpụtara ya n'oge wee gbachibidie eh, anụ nyanwaka nọ ebe ọ na-analụ um, a na-elekọta ya anya um, mana nke maka ndị be anyị ọfịara arụ maka ọtụtụ ndị Igbo ndị Naijiria ga na-anata na ndị jelu mba ga-anatakwa ụlọ maka na ịma nsizi onye ọbụla tọọ n'ezi ehe ma n'ọtụtụ n'etu afụ ka o nwee ike isi bata mana kịta achọpụtakwu na ọ bụrụzi sọsọ ndị si ebe ọ dị wee bata na ọ batago na ọ bata n'obodo na onwe ike jiri nwayọọ na-agbagharịzi n'obodo ya bụ ndị nọ n'ụlọ onye na-ebunyezie ndị ọzọ ọ bụrụzi ndị ibubata ebubata ọ ndị nọzi n'ụlọ na-ebunye onye ọzọ ya bụ o ji dị mkpa na ife dịka oge anụwa na ndị na-achị achị kwụpụtalụ wee gwa obodo ifefe ga na-eme ghara ịnọ na gba nkịtị na onwere onye ma ma na-eje eje ma na ana ana ndị a na-achị achị ka ọ dịzili ịkwụ aka ha ka ọ dịrị inekọta ndị nọ n'okpuru ha ndị ha na-ene anya ha ka ọ dịrị ichekwaba nwanne ịgwa ndị ya dị ha maka na ndị gọọmenti ya eme nke ha ya eme na ọ bụ na ike ọ ha mana gọọmenti mee iwu ma gọọmenti nye ozi ha nwere ozi ndị nọ n'ụlọ na ndị agwalụ bụ ndị ọ dị n'aka ichekwaba onwe ha eziokwu na na agha amara ọkụ ya adịrị ngwụrọ o tego amawalụ ya ọkwa ya wa agha mana oluona onye nụrụ ka ọla ibe ya ife awụrọkwa ife eji egwu egwu maka na ọ bụrụ na anyị na-anya fụ ka ha si kwado na China nke bụ na ha rụrụ ụlọ ọgwụ abalị na-abụọ ụlọ ọgwụ kwụrụ kpọchie ebe niile ka ndị mmadụ kwụsị ibufe ya bụ nje bunye onye ọzọ etu ahụ ka ọ dịkwa ebe ọ bụla ọ bata anyị na-anya na South Korea anyị na-anya na Italy anyị na-anya na US na Canada ụgbọelu ada efezi emechiena ka onye ọbụla abụrọ onye onye onye amerịka ịbata amerịka etu ahụ ka ọ dịkwa ndị uk ndị europe emekwana onye ọbụla abụrụ onye be ha ama abatazi wee luo mgbe ha nwelụ nkasi obi nwee obi siri ike na ya bụ nje akwụsịghị ife efe ajụjụ bụrụzie kedu ka ndị be anyị si akwado anụrụ m ka ndị saut afrịka na-asị ndị bụ esi mba ọzọ abịara bịa anụrụ m ka ndị Ghana na-ekwu onye nụrụ ka ndị Naijiria ndị Naijiria ekwuole ndị Naijiria ekwuole eh, ha zipụrụ oji eh, obodo ndị a eh, prezident ndị Ghana mara ọkwa si ha nwa ga-abịadewe enwere e onye kwuru ihe na Naijiria kama ihe m na-ajụ wu ihe awụ nnukwu ihe awa agha agha ka a na-alụ bịkọ enwe ụtọ ọzọ ị ga-eji lee ya anya ihe awa agha obodo ọbụla n'ebe ha nọ ebupụtala ngwa agha niile ha nwere ka a lụọ agha hụ na ha nwere mmeri ebe ọbụla ị gara ọ onye onye isi obodo prezidenti mm-hmm. mm-hmm. chịkọrọ ndị obodo esi bịanụ ka aga lụọ agha mm-hmm. anyị hụrụ mgbe prezident ndị Ghana pụtara na TV wee kwuo okwu ka nwoke ka o kwuchara okwu onye ọbụla wụ onye Ghana obi ga eshi ya ike na ndị na-achekwa obodo dịka ha ma ihe ha na-eme mhm. ajụjụ m ga-ajụ ajụjụ m ga-ebu ụzọ jụ anyị nwere prezident? Naijiria o nwere prezidentị ahụ ọbịahụ kwuo okwu n'oge dị otaa elee mgbe ọ ga-abịa kwuo okwu nke ahụ abụrụ ihe bụ isiokwu anyị nwere onye isi ala na-adịghị onye odobeghị anya ma ọ mara na ka esi akpọ coronavirus mhm. maka na kemgbe okwu a dawara sọ mmadụ abụọ na-ekwu okwu bụ naanị minista na-ahụ ihe gbasara ahụike mhm. maazị osagi nakwa otu nwanna dr Ihekweazụ onye nke na-elekọta onye nọ n'isi oche na Nigerian Center for Disease Control and Prevention nctcp mhm. ọ mmadụ abụọ bụ ndị na na ndị ọzọ a na-anụ olu ha wụ e, onye isi ọchịchị e, Lagos steeti Sanwo-Olu mhm. nakwa na kọmishọna ya na-ahụ maka ahụike eleghị anya ihe a ga-aghọta bụ na ihe mere oge Ebola bịara Naijiria n'oge mhm. ọchịchị e, President Goodluck Jonathan mhm. usoro ahụ ha jiri chụọ ya ọkụ ọkụ wee mebila ya ka anyị ghara naijiria hapụ ịhụ ihe Sierra Leone na Liberia na Guinea mhm. ihe ahụ ka ha ji otu aka ahụ ka ha ji na-achụ ya mana otu ihe na-enye m nsogbu bụ na dịka ị kwuru a sị anụ gba ajọ ajọ ọsọ gbaa ya ajọ egbe mgbe o ruru nke ndị isi ọchịchị obodo ịpụta ma ọbụladị onye isi ọchịchị obodo eh, nke obodo a Trump Eh, Donald Trump ile anya kemgbe abalị ole ma ole kwa ụbọchị ọ na-apụta ya na eh, onye osote ya na ndị ọzọ ya na ha na-arụ ọrụ bịa na-ajụ mhm. hapụchakwa ma ọ na-ekwute ya ma ọ naghị ekwute ya nke mhm. e isiokwu bụ na o ji ya kpọrọ ihe o jila ya kpọrọ ihe onye isi obodo ah, mana eh, onye ka anyị na ya onye nke ọ dịka onye nke onye isi obodo Naijiria o dobeghị ya anya ihe ya ka m ji si na o m anya ma ọ ghọtala ka esi akpọ korona coronavirus ma ọ fọzikwa ilebawa ya anya mana ka m tinyekwa nlekwa ya anya n'ụzọ ọzọ n'eziokwu eziokwu ọ kaara anyị mma ọ kaara anyị mma na Naịjirịa na ndị ndị maara ihe a na-akọ bụ ndị na-atụnye ọnụ na ya hmm. eziokwu eziokwu onye isi obodo nwere ike ihe ọ kwesịrị ịdị na-apụta na-emewo ịdị na-akasi ndị mmadụ obi si ihe a anyị ga-achụ ya anyị ga-eme ihe niile dị anyị n'aka iji hụ na onye ọbụla akpụkwala ụjọ onye ọbụla nwee obisi ike ihe ọnọdụ ọrụ gị dịka onye isi obodo wụ ịkpalite mhm. mmụọ ndị mmadụ eh, mana ndị ga na-akọwara ndị mmadụ usoro abụrụ ndị o doro anya mhm. dịka o si ekwu ma ọsage Dr. ọsage ma dọkta ihe ikpeazụ o doro ha mhm. anya nke ọma ha ma ihe ha na-eme ha na-akọwa ya nke ọma kama na ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị anara na Naijiria aka mgbachie n'ala ma ndị pati ha bụ ndị nọ n'ọchịchị APC ka ka a na-ekwu okwu coronavirus na-emebi ụwa niile ka ha nwa n'onwe ha ka na na-achị njeri onye ga-abụ onye isi ma na-achụpụ ya achụpụ ma anaghị achụpụ ya onye ụlọ ya na-agba ọkụ anaghị achụ oke ọ ya webe o si ewute m n'otu o si dịrị na Naijiria taa ke na ilezie ya anya ọ dịzie ka a na-agwa anyị na na a na-agba mbọ igbochi ya na Naịjirịa mgbe ụfọdụ gị bịa lewe anya ụdị asị okotoko asị ndị a na-atụ bịa nakwana ọnọdụ nje a si agbazu agazu bịara mewe mmatụ ụjọ sị ma ndị aha na-agwakwa anyị nke wee eziokwu mm-hmm. ịma ihe ị kwuru enweghị e ile Trump pụta ị ga-ahụ mmadụ ole na ole kwụ ya n'azụ mm-hmm. ihe ọ na-abịa ịkasi obi mm. na-agwa ụnụ na ndị unu chinyere E, ọchịchị n'aka na-agara unu oji okwucha ya ya tụgharịa sizie ndị ọkachamara bịanụ ị bịa na steeti niile ọkwa ka ọ dị gọvanọ kwucha ya enye efe ndị na-arụ ọrụ lezie ga-asọ m maazị ọbasi na-abụghị na okwu n'ọnụ ka anyị na-ege anyị ntị mm, mm. ghọta na onye bụ onye isi ife niile e, steeti Illinois na-eme mm-hmm. n'ife gbasara Eh, coronavirus na onye bụ onye isi bụ Dr. Ngozi Ezike mm-hmm. onye ibu bụ head commissioner n'Imo na Illinois steeti mm-hmm. ya nwa na akọọdinate ka esi achụ nje mm-hmm. ma ihe na-achọ ịtụnye ọnụ na-ewu na ile anya obodo niile nke pụta ewepụta ọkpụrụkpụ ego wepụta ọkpụrụkpụ ego gosi lekwa ego e ga-eji chụ nje a and ka e na-ewepụta ego a na-agwa gị lekwa ihe ego a ga-eme ego a lekwa ihe ga-eji eme ile anya ihe dịka obodo Amerịka anyị bi na a na-asị ee onye ọbụla nwere ọrụ na-awụghị ọrụ dị oke mkpa ihe dịka ndị na-arụ eh, maka ịgwọ ọrịa hmm. maka ọtụtụ lanụ ka nọrọ n'ụlọ steeti mụwa bi na kịta ebe niile na-eri nri bụ restọrantị emechiele ha niile ebe niile a na-agbakọ agbakọ emechiele ha niile ya wụrụ ka mmadụ ghara ebufele ya onye ọzọ ajụjụ mbụ m ga-ajụ anyị nwa nọ na naijiria emechiela ụka maka leenu nke awụnụ nnukwu ihe ịgawụ sọnde enweziri ihe ya na-akpọ mega chọọchị juru ebe niile enweela onye si lerukwe n'anya maka ihe a ebe ndị ọzọ na-agbakọ agbakọ leda n'otu ahịa anyị na-adị hmm? enwekwara anyị na-atụnye uche na onye bụ ihe a baa n'ahịa mmadụ abụọ na atọ baa n'ahịa bifo tupu chi ejie n'ụbọchị ahụ nji ga-eji ihe ọzọ agwụrụ nwerekwa onye ga-ama onye bịara ahịa na onye na-abịara ahịa onye ehe e na-echekwa uche maka mgbe oge ruo otu ahụ ele ihe a ga-eme ile anya n'ihe ọzọ dịka m si kwu ọtụtụ mba asịla enwe ihe ọbụla a na-arụ arụ enwe ihe ọbụla e wetara ego kwụsịnụ ka e were ego eji eji lụọ agha n'ihi na onye dị ndụ yi uru onye nwụrụ anwụ amaghị ihe eji ego eme ama m ka a na-alụ ọgụ ka esi ga dobiri nnukwu loan e ga-eji rụ nke arụ nke arụ nke arụ nke enwekwe nke e nyere ndị Igbo ichego na ego ọbụla unu ji ugbu a o kwesịrị isi elee otu e ga-esi ji tụọ ọrịa ka ọ ghara egwubilalụ ndị ndị ndị ndị Naijiria ọzọ awụrụ a sị na e, onye a jụrụ ajụ anaghị ajụ onwe ndị e, e, Abuja Legọs. ụkọchukwu ekwuole na gọvanọ ndị Lagos steeti atụnyela ọnụ n'okwu a na-asị ka e ga-esi zọ ọ eziokwu na ndị Igbo shiri ihe na Lagos azọkwa ndụ a ga-azọ ndụ ndị Igbo ma ka m jụdala alatakwanụ n'ala Igbo n'onwe ya anyị nwagbu ndị Igbo anyị na-eche mgbe o gbuwere mmadụ ka a mara nke a ị e ga-ebukwe gara Moscow gawara ya Abuja ka ọ nọwụghị ugbu a ka anyị ga-abịa tụnyewe ọnụ ele ihe anyị ga-eme mgbe ọrịa ruru ụlọ ka anyị nwee ike zọọ ụmụnne anyị na ụmụnne anyị nọ n'ụlọ onye nwere itonye ọnụ n'ihe a ọ dị ihe abụọ nke mbụ wụrụ ka ị ka a ga-esi zọta tata nke ọzọ wụrụ ka ị ka a ga-esi kpawelarụ n'ute echi mhm. ịzọta tata e eziokwu na ndị Abuja nwere ike ị na-ekwu ka ọ ga-esi dịrị Naijiria mma mhm. dịka gị nwa kpatụrụ aka ebe ọ bụ na-eje kwuo ka a ga-esi yọta ego n'afa Naijiria kwuo ife a ga-alụ na ayọta ego mmafe ndị Igbo ọ dị gị ka a na-akpa ka ọ ga-esi dịrị Naijiria mma echetakwa ndị mafere amafe egbugoro na ha echetala ọ na-aba akpacha na nna akpa na mkpuke na mkpuke ebe ọ dị etu ahụ o kwesịrị ka ndị Igbo marali ife akpaalụna maka ịkpa nkata a ife a ga na-asị na ekwesịrị ibido nkata a kwesịghị na ịga mien ndị nọ na steeti haus ama m na ha na-afụ uh, uh, akụkọ ụwa si mba dị iche iche tata awụrụ izizi ha na-anụ na ife a na-abịa nnya ha awụrọ izizi ya mbido izuụka awụrụ izizi kedu ife ha nwa kwadolu maka ife a ka ibola melụ na-arọ ndị gara aga kedu ife akwadolu ụdị ife a ma emekwa ọzọ ka anyị ga-anọ ofu osisi a na-arụ anyị n'anya ole na ole ka anyị chee na ebe ọ bụ na anyanwụ ibola emerụrụ e arụ melụọ ndị nọ na steeti na ana Igbo na onwere ife dị iche mana Chukwu fụrụ anyị n'anya karịa ọ ga-eji wee ghara irute nso nke aha wụrụ taa nke echi wụrụ okwu sokwe ya dịka ibola bịara gaa akọcha nke Igbola gafee ugbu a ya bụ ọya korona bịagolu kedu ka anyị ga-esi mee ọ bụrụ na azụta tata e wee nwee ike ịzọta echi kedu gasị ife ndị anyị kwesịrị inwe anyị nwere ụlọ ọgwụ ga-agwọnwu ndị mmadụ anyị nwere etu a ga-esi gbasa ozi mee ka o ruo ndị mmadụ anyị nwere etu esi nwee ike ịkpakọba ndị mmadụ wee zie ya bụ ozi anyị nwegasịrị ife mmadụ kwesịrị ime na enweghị imajensi inwe nke ọdachi ma ọ ife mhm. mberede mhm. kedu ife dị etu ahụ kedu ndị nọ na steeti ndị mmadụ ama ife dị etu ahụ ọ bụrụ na ogene kụba ma ọ bụ etu a ikoro anyị si ada ọ bụrụ na ya bụ ikodo daba e kedu ndị ga-azanụ ndị nna nna anyị ha nwere ikoro nwee etu ha si agbasa ozi na mberede dị nwee etu ha si eme ka ndị mmadụ mara ndị ghọtara ikoro ma ife ikoro na-ekwu mana tata kedu nke ọ ga-abịa ekwube anyị amala ife na-emenụ mala ife a ga-eme ọ bụrụ na m tụnyekwu ọnụ n'ihe a maazị ihe otu m ga-esi tụnyekwu ya ọnụ kemgbe ka m bitụkwala aka n'ihe anyị kwuburula ekwu ihe gbasara nje ọrịa a na-akpọ coronavirus maọbụ nke a eze ya bụ covid-19 mhm. a na-asị kwa aka kwa aka ihe ịgụrụ ihe dịka nkeji iri abụọ ekwe aka gị kwa ụbọchị ọ bụ eziokwu mana otu ihe anyị na-ekwutughụ banyere ya bụ na nje ọrịa ebe ọ na-ebi ndụ ya ebe ọ na-enwe ndụ karịsịa bụ ebe jụrụ oyi na ebe dịka ebe mmiri nọ n'ihe mba ụwa na-ahụ maka ahụike na ọtụtụ ndị na-eleba anya na amụkwa ihe gbasara nje ọrịa ji na-asị eleghị anyị na ihe mere ihe ya ji ọ gazubeghị mba afrịka nweta ha nke nweta ndị mba afrịka nke ọjọọ bụ maka anyị nọ ihe a na-akpọ southern hemisphere wụ ọ bụrụ na a nọrọ oge njuju m oyi ya winta na northern hemisphere na ebe ndịda na-abụkwanụ oge okpomọkụ mana ile anya ujuju m oyi ma ọ winta ejila nwayọọ nwayọọ na-agafe na obodo ndị ugwu ya the northern hemisphere anyị bịakwana na southern hemisphere anyị nwa bụ ndị nọ na ndụ okpomọkụ mhm. ejila nwayọọ nwayọ na-agafe mhm. n'oge na-adịghị anya na naijiria anyị ga-ebido nwema mmiri ozuzo Udummiri. mmiri mhm. ọrụ na anyị baa n'udummiri mmiri ya adịzie ya eshitukwu bụọ ike otu anyị ga eshi gbochie ihe na asị dịka maazị okechukwu kwuru n'oge gara aga asị na agwọ na agha ireghi ekwesịghị ire ngwọrọ abịa n'ọnọdụ anyị dịka ndị si mpaghara ọwụwa anyanwụ Naijiria ihe ahụ ndị Igbo Igbo si na onye ndị iro gbara okirikiri na-eche ndụ ya maazị Ọbasi ikwuola mhm. mgbe ị werela mgbe gọọmenti etiti ijere bilie ego dị n'aka ndị mba ọzọ si na-eji arụ nke a na-eji arụ nke ọzọ mhm. mana ma ọ bụghị dị anịnị gbara pem Nke nyere ndị Igbo ewepụtara si ka e elee mpaghara obodo ọwụwa anyanwụ dị na Naịjirịa ka etinye otu ihe ọpụtara bụ na eh, ebu ha ọdịmma anyị n'uche eleghị anya eh, coronavirus a eh, ihe ndị bekee m so ya na bekee ọ gasị there can be a an unplanned conspiracy of the governmental system and the coronavirus hmm. to exterminate the East ya bụ na coronavirus na na ọchịchị naijiria nwere ike gbakọm aka ndị ibe ikwu maka ile anya echere na ihe ụkọchukwu na-ekwu bụ na coronavirus ejinyere e ya oji etinyeghị e, e onye ozi etinyeghị coronavirus ozi mana ịbịa weta aka coronavirus ji aga weta mhm. aka ọchịchị naijiria ji aga na-emegide ndị bi n'ọwụwa anyanwụ naijiria Ọ mhm. na virus na ọchịchị naijiria agbakọọla aka hụ na mhm. ndị niile bi n'ọwụwa anyanwụ mana ọ bụrụ na anyanwụ bụ ndị bi n'ọwụwa anyanwụ mara ihe sogidere anyị ka e, gịnị kpataziri na onwebeghị mbọ anyị na-agba gịnị mere anyị na-enweghị ike lee ọchịchị eh, steeti Lagos anya gịnị mere anyị na-enweghị ike lee ọchịchị steeti ihe dịka Kano gịnị mere anyị na-enweghị ike lee ihe dịka ọchịchị nọ na Abuja Federal Capital leba ya anya ka a na-ekwu okwu a ugbu a ọ dị m ka naanị ọchịchị steeti nọ na mpaghara ọwụwa anyanwụ naijiria jiri ihe a kpọrọ ihe bido na gbawa mbọ isiri ike banyere ya wụ steeti anambra steeti nke imo onye nke a ndị e, e, e, suprim kọt bịara kpọbata ka na-agagharị ka na-echu abuja ka mmiri hapụ ihe dịrị ya onye nke abịa amaghị ebe ihe na-eme ya onye nke enugwu ka na-efegharị ihe ndị awụ ka anyị ka na-ekwu ihe a ọtụtụ ebe ọnọdụ anyị dịkwa n'iche e, ele e, asị m kwuwa aga m asị na ndị ọnọdụ anyị na ha yitụrụ n'ihe gbasara mmekọrịta mmadụ na ibe ya ndị ọnọdụ anyị na ha yitụrụ bụ ndị China maka na ebe a ihe a si bido marakwa na ebe a ihe a si bido a na-akpọ Wuhan mm-hmm. ha nwere ahịa ọdịnala dịka ahịa ebe anyị na-azụ n'ala Igbo mm-hmm. Mm-hmm. ndị na-eji ndị Budist na-agbakọta na Buddha temple otu mm-hmm. anyị si agbapụta n'ụlọ ụka mm-hmm. ya ọnọdụ ha dị ka nke anyị ọnọdụ mm-hmm. anyị ọnọdụ ndị Amerịka na ọnọdụ ndị Itali adịghị ụka ọnọdụ anyị mana ọnwụ ihe bịakwara nye m obi si ike maka na nwanne anyị nwoke nwa amaala wụ ihe ikpeazụ iwu onye isi oche n'ihe the Center for Disease Control Nigeria gara China n'ihi na ọ ghọtara ihe a ya ejuru mmadụ ole ma ole gawa China si ka ọ gaa lee otu ndị China si e napụta onwe ha n'aka ọrịa e, e, eleba ihe anya ka o nwee ike webata ya obi ọ bụrụ na ileba ya anya dịka maazị Odeluga kwuru n'oge gara aga anyị nwere nwafọ anyị nọ n'isi oche nwafọ anyị nọ n'isi oche n'obodo ahụ Amerịka na Illinois mm. anyị nwere ọtụtụ ụmụafọ anyị bụ ndị mana ma na mana South Africa mana Britain mana mba Amerịka ihe a doro anya ndị na-achị ọchị na mpaghara ọwụwa anyanwụ nọ n'ụra mmadụ anaghị anọ n'akụkụ anaghị ebi n'akụkụ osimiri were asụ na-akpụ aka ịma ekwuole e, e, e, ihe m chọrọ ịtụnye ọnụ maka enweghị ihe nyere Igbo ma ọ bụrụ na Igbo chịkọọ onwe ha sile ihe anyị ga mm-hmm. ọ dịghị ihe nyere Igbo anyị gba aka lụọ agha anyị gba aka lụọ agha ụwa niile ebuso anyị agha alụọ ya lụọ ya lụọ ya onye ọbụla lere agha alụrụ mana ọ agụụ ma ọ bụrụ ma ikpe ike Igbo kpara ike mhm. mgbe emechara e a na-enye epọt epọt mbakwe asị ọ bụrụ na ụlọ agaghị arụ ka ndị Igbo rụọ arụghị epọt Owerri aka gọọmenti ọnụ eh? ọ bụ ndị Igbo gbakọrọ tụọ enwebe enwebe enwe mgbe igbo wu igbo ee hmm? hmm. igbo lee anya enwere otu igbo si eme ihe ọrụ dị akpọ oku akpọ oku e, dimkpa pụta arụ ọrụ dịrị ya ihe bụ na-egbu anyị n'ala igbo bụ na anaghị akpọzi oku otu ekwesịrị isi oku a na-akpọzi iwu oku oriri na nkwasa hmm. kama a ga-akpọ oku si lekwe na ihe dịịrị Igbo ị na-agwa m na apụta tata si ka anyị nwee otu ụlọ ọgwụ ga-awụ onye ọbụla nwere ọrịa lekwe ebe ọ ga-aga n'ala Igbo ị na-agwa m na a ga-asị ka a tụọ e, ihe a na-akpọ test kit eji ama onye bu nje onye ebu mhm. ya ma onye na-ebu e ya ka ebubata ya ada ama ịkpọ oku si ndị Igbo biko lekwe ego ole ọ ga-ada ka e nwee ike mejie ihe a wee kwado ị na-agwa m na-enwe onye ga aza oku ahụ n'ihe na-ese okwu bụ na ndị kwechiri ikpo oku na-agba araba nkụ mhm. ụlọ a na-agba ọkụ mhm. ya bụ ọ ya bụ na igbo si na ka anyị ewu ojii mgbe ife dị mhm. dịka etu onye nwe si enye aka onwe nrọ anyị afụ nrọ onye ọzọ ndị bukwu ya bata n'igwurube e, mana ọkịta ka a ga-adị nkwadobe ee maka ọ bụrụ na akwado akwado ya bụ agha ọ bịaghị elizi ngwọrọ maka na agha amala ọkụ ya a na-eli ngwọrọ so ka ndị Igbo mmalụ na nkwụcha abụrụ ụjọ ka anyị kpokede ife ife ndị na-achị achị ka anyị dọfe aka na ntị maka na oge ụfọdụ ọ ndị ITL n'ọkwa anyị nwaga na-adọfe aka na ntị na-agwafa ebefa ga-etinye anya ebefa ga-etinye uchu ebefa ga-etinyekwu ego obodo ka ọ wee baala obodo niile ulu ịma na o nwere onye ụka na-ajụ na-asị na onye nna ya nọ n'eluigwe ọ na-eje ọkụ mmụọ mma arapụ ndị ma ahụ maka ya ka ha zaa mana ka nza nke mma ife onye ọbụla ga-eji wee zaa afa nna ya ma ọ bụ ife onye ọbụla ga-eji zaa ya wụra o nwere egwu ada akpa ya n'afọ efi ife nji ekwu etu a bụ na ka anyị na-ekwu ka ọ ga-esi wee dị mma dịrị ndị Igbo mma wee kwute wee kwuo na nke ụka wee sị biko ụnụ agbakọzi n'otu ahụ ma ọ bụ n'afịa si mmadụ ka a ga-esikwado ya ndị ndị nwere ụnụ ụka ga-asị ụnụ yes unu nwere ike ịhapụ ije afịa mana ọ bụrụ na ịkwụsị ije ụka ịma na okwukwe ga-ana <laughs> ọ bụrụ na ịkwụsị iweta nyanwa obere ego inwere bịa tụọlụ Chineke mma mma na ịma na nje a e, e gị arụ ee dibịa na-agwa otoro okowere ike n'elu gụọ na ya onye gwara ụnụ etu ahụ kedu ife ọ ga-eme na ọ bụ na nje ahụ bata ya bụrụgodu ụzọ kpee ekpere ka Chineke zaa mepee anya ndị na-achị ụnụ ma ndị na-achị na Abuja ma ndị na-achị na steeti ka ha mee ife ha kwesịrị ime o menwuo nke ahụ ụnụ ama na onye siri ike ka ọ mana ọ bụrụ na o menwuro nke ahụ ọ bara uru na onwe gị jee tọgbọ n'ụlọ ụka ebe ị marọ ma ndị si China nata ụnyaahụ ma ndị si US ma ndị si UK ma onye si Italy nje na-agagharị na-efe ndị mmadụ ma amaghị ama ọ bụrụkwa na ime etu ahụ ka m welukwa okwu ụka wee mechie ya maka na Jizọs ka m um, ekwensu siri ya si na ya si n'egwu tụda onwe ya na na n'akwụkwọ nsọ na Chineke ya ezite ndị mmụọ ozi ka ha ghọrọ ya ka ọ ghara ịkpọba ukwu ya n'ụkọ sị ha na-asị gaa nwa na onye nwaanyị wuchi mana isizikwa na ịka Jizọs na ịga ama onye nwaanyị Chineke kọọla anyị ka o si gaa ya bụrụ nke bụ eziokwu maka na ihe gbasara mgbakọ na oke mmemme Mm. mmemme dịzi mmemme akarịka n'ala Igbo ka ọ dị taa ọ bụrụ na ndị be anyị anapụghị eme mmemme n'oge mbụ mana ugbu a ihe niile bụzi mmemme onye ma ma ihe a ọ bụ sebụrụ ụwa butere ya ka o ji ka o ji dọọ anyị aka na ntị ka anyị nwee ike belata kpagharị agwa maka na akọwala anyị ya ka a na-akpọ community uh, infection community based infection na ihe a ihe a mere nna anyị jiri si si edozina agbakọzila ịchụ àjà misa ụnụ maka ihe gbasara ịchụ àjà misa ji dị anyị dị anyị mkpa na nzukọ nsọ katọlik popu na-asịzi e na-ekwuzi okwu ihe gbasara spiritual communion e, ihe a abụrụkwanụ e, ọbụghịkwanụ egwu ihe eji egwu egwuregwu ya bụ na onye nọ ebe ọ nọ saa anya mmiri mmiri mehie ntị gị echekwala ji ige ọtụtụ ụfọdụ si na chloroquine na-agwọ ya asị chloroquine adarakwa agwọ maka ihe a na akọrọ anyị na chloroquine nwere ike inye aka bulata ihe a na-akpọ the symptoms mana ọ bụrụ na ọ na-agwọ ya ọtụtụ ga-asị gị mee nke a mee nke a ọ ndị pastọ ndị ka ahụrụ ndị mhm. ebe ha na-aba mba na ha na-akpọpụta Holy Ghost fire ka ọ ole e, coronavirus consume kemgbe ahụ mhm. kemgbe ahụ ọ bụ anointed oil ma ọ bụ anointed oil si na ịkpachara anya onye ọlasa anya ya mmiri inwe redio gbanye redio gị kewanye ihe ndị ọkachamara na-eme inwee mhm. televishọn gbanye televishọn nkewanye ihe ndị ọkachamara Naijiria nwere the National Center for Disease Control otu nwanne nwafọ anyị nwafọ Igbo anyị bụ onye nọ n'isi oche bụkwana onye a maara amara na otu mhm. ọgbọ niile na-ahụ ihe gbasara ahụike World Health mhm. Organization ha ntị ihe ha gwara gị si mee onye ejekwala ji ịnwa Chineke ọnwụnwa dịka maazị ụkọchukwu ọ bụrụ na ijee si na na ị na-ekpeta nke a n'ekpere na ị na-ekpeta ya na chaplet ma ọ na ị na-akpọta e, ya na Holy Ghost fire ụkpara okpoko gburu na ntị chiri mm-hmm. ofu ife ọzọ nche ịlụtụ aka maka na ọtụtụ ndị ụka ndị otu anyị na-ada asịba na ke ka a ga-esi kwụsịzi ije ụka na ife a bụ ndụmọdụ ekwensu mana falụzọ na chineke bụkwanụ the first epidemiologist mm-hmm. ọkwa ya bụ the first public health practitioner ọkwa ya bụ dibia bụ ka dibia mm-hmm. wee pụali dee na Leviticus etu e ga-esi wee na-eme maka eh, onye ọbụla nwere ọya nke na-efe efe mm-hmm. ilotere na akwụkwọ nsọ Leviticus na ọya ọ kọwala etu e ga-esi do ụlọ nsọ dozie ebe ọbụla ụmụ izrel nọ na onwe onye ọya dị aṅa ọ bụla ọya akpentatu si wepụ ya ka ọ ghara iso efele ndị ọzọ ya ka a na-akpọzi kwarantin mba ibe niile a na-eme na public health ọ na baịbụl ka o si baịbụl ka o si ibe niile a na-amụ maka nje Chineke ka na-edeli ya mm-hmm. n'ọba ka anyị si amụrụ ya ịpụtazie ndị na-akọwazi baịbụl agba ọhụrụ mm-hmm. ewerezi ihe niile ekwurekwu rọọ isi n'ala mba hen n'oyibo mm-hmm. na-akụ nkịta bụ na ife a bụ nọọ aghụghọ ntụ na aghụghọ na ọ nwere ọ bụrụ eziokwu ee mana ọ chineke jizọs bịa ndị niile ndị ekpenta bịakwutere ọgwọlụ wee kpọbatakwa fa wee soro batakwa solu ndị obodo bata ịmakọrọ nwere ife ọzọ eji agwa ekpenta mgbe a na-abụrụ ewepụ onye ọ bụ nọgide ọnwụzie na chukwu nyeri ya aka ma onwere onwe ochigha ojegosi onwe ya ụkọchukwu ewee e kpọbatakwa ya n'ime ume mhm. obodo ehe ndị a bụ na onwere ife niile ife gbasara ndụ ife gbasara ụwa chineke bụ onye emela eh, ife niile ọ ya kele ife niile hmm. sayensị a na-amụ bụ sayensị bụkwanụ anyị wepụtazi a na-amụ ife Chineke kele ee onwero megidere ụka kama na onye a chọrọ onwe ya eziokwu pụtazịa ee ọ na-adị mma ka ọtụtụ ndị mmadụ nwa na-anwaghị Chineke ọtụtụ n'ime fa ezinụlọ fa ụfọdụ ga-arapụ ụmụaka nne na nna ọ nje gbue ha ọ na-adị mma ya na anyị ga-agbakọ mara ife niile anyị ga-eme mee ife niile anyị nwee ike imenwu ka anyị fụ na oliri isi mmadụ ri nne ọ gwụsị ife dị n'ọnụ a na-ekpekwa ekpere a na-asị chineke nye nye anyị akọ na uche ka anyị wee mara etu anyị ga-esi wee so ya bụ nje maka na ofu ife ejikwanụ e mba ụwa ji atụ egwu bụ na afọ nrie na ya so na ọ gbara igbogharị ehe mana dịka igbo si ekwu na anụ gbaa ajọ ọsọ si ya ajọ egbe onwero ka mmadụ ga-esi nọkọta gwakọta m si na a ga-apụta na mba Amerịka apụtasị onye ọbụla apụtara n'iro onye ọbụla nọ n'ụlọ mụ nwere mgbe m ji wee tụba anya na anyị ga-elu mgbe afọ mana <laughs> ife ka nte bakwutere nte n'ọnụ. Amerika wee mee gịnị e wee were aka ike wee sue onye ọbụla majụwa onye ọbụla na-ege ntị ibe ya gwara ya onwere onye na-enupụ isi mana ka anyị na-aga n'ubi ka ọ ka na-aka Igbo anya saa unu anyị na-ekwu Amerịka Amerịka ya dịka ọsọ Amerịka mba ọzọ niile mba ndị ọzọ niile hmm. ha amaala iwu dị ụtọ ka a mara ka e ga-esi chekwa ndị be ha dịka anyị si kwu na mbido ee eh, ọtụtụ mba anyị kwuole onye febataziri onye na-ebu ọnọ ya nọrọ ịwụrụkwana onye mba asị gị lata ka lata ka elee gị ị nwere ọrịa ka a gwọọ gị ma ị nwee ike lata lata n'ụlọ nna gị ahụrụ m ebe anyị dere eh, anyị tinyere eh, ejiri oji health ministry na Naịjirịa na-asị eh, ihe dịka mba Amerịka Britain Iran China na ndị nga ha febatawezie ha bịawole Naijiria ma ihe ị ga-echeta ewu na ọtụtụ abatala abata ọtụtụ abatala abata ọ mgbe ị gara gbachie oge mgbe egwu gị gbafuorele ịhụ na enwezi eh, e uru ọ bara mgbe gị chọdụrụ ịbata azụ eh, ga ya oge ebe a na ugbu a ọ dị onye ọbụla na-ege ntị katụma ndị bi Naịjirịa ugbu a ma ndị ọbụla nwere ntị ndị na-achị Naịjirịa nke ka nke ala Igbo ka eji ojii ugbu a ka eji ojii yọwa ha biko ka a mara ihe a ga-eme obodo dị ọ ugbu a ka e ga-ebido tụwa alụ ugbu a ka e ga-ebido kwadowe mhm. maka ihe dị ka igwe eji e, eku ume ndị e, e, umeji ya na-ekwezighị bụ ventiletọ ọ dị na oh. Amerịka a na-ekwu okwu ya asị o nwere ike ọ nke e nwere na amerịka agaghị ezu e, apụtasị elekwe ebute anọda 70,000 ka e were sọpọta nke dị adị ada ama ama a na-ekwu na ozube ama m na ịgbakọ naijiria niile bido e, hospital niile na naijiria ịtụtụkọwa tụtụkọwa o ruo 200 mara na ya eh, eh. ya Eh, eh, ụdị mask eji ekpuchi imi nke na-enapụ njem enwere nke dị iche eji anapụ njem anyị enwere ee eh, glọvụ ole ka e nwere maka mgbe ọrịa ga-ada ọ mmadụ ga-ele ha mhm. e ndị ma ndị nọọsụ ma mhm. ndị dọkịta ga-ele ndị na-arịa ọrịa chee ha ka ha rehe ele otu e ga-echi chekwa ha maka ụlọ oh. cheta mgbe ibola bịara naijiria ewezụga onye bụ ihe bịa ndị ọzọ gburu ụkwa ndị nọ na First Consultant Hospital na Lagos katụmadụ dị e, Dr. Dr. Dedevo onye bụ ụzọ timkpu si mba jidenu nwoke a jidenu nwoke a unu ekwekwela pụọ ka ọ ga buru ọrịa busaa ndị na ọrịa ahụ riri nchie elee ihe anyị mụtara ee e, maazị Odeluga kwuru ihe a ka maazị Oke Ụkachukwu elee nke mere eme elee ihe anyị mụta anyị ga-eji nwee ike chekwa onwe anyị na nke na-abịa abịa ka ọ na-awụ ihe mee echefu maazị Ejike tara ya otu ihe m si ka m rụtụ aka ị na-asị mgbe ọrịa ga-abịa mgbe ọrịa ga-abịa ọrịa abịala abịa na Naịjirịa <laughs> abịala abịa <laughs> ka anyị ka na-ekwu okwu ya ugbu a eh. oge m lebara ihe anya um, n'ụbọchị gara aga ndị Naijiria n'onwe ha o dobedị ha anya mmadụ ole ihe m na-agụtawu mmadụ asatọ mana nke a mm-hmm. wụ nke a kpọrọ aha nke a aha mana anya odochabeghị anya anya imere na ụfọdụ mere gọvanọ na-achị Anambra steeti jiri si na ihe a na ihe a na-akọrọ ya na odonwe anya obido chọwa ihe a ga-eme na Anambra steeti mhm. nke ọzọ abụrụ dịka n'oge ka anyị ghara kwa ka ndị na-ege ntị ndị na-ege ntị na nkata anyị na-akpa n'ikoro ghara ichefu na ihe anyị na-ekwukwa okwu ya ihe ahụ gbasakwara nchekwa obodo bụ okwu anyị kwụ n'ọnụ mhm. izu ole ma ole gara aga ihe ahụ gbasakwara nchekwa obodo o nwere ihe ndị anyị kwuru n'oge izu ole ma ole gara aga mgbe anyị na-ekwu okwu ihe gbasara nchekwa obodo si ọ bụrụ na ndị anyị jiri ozi ọchịchị obodo agaghị anaghị agara anyị ozi otu anyị siri chọọ o rubeghị mgbe anyị ga-ebido manyekwa aka wepụta usoro omenala anyị si eleba anya n'ihe gbasara nchekwa obodo mhm. dịka ndị amaala ndị town union ụmụ ihe ndị ahụ biko n'ihi na ịbịa n'ime ya ka a ka na-ekwu okwu ihe gbasara igbe ndị igberigbe igbe mmadụ mgbe ime mmadụ ịgbakọ otu e, ebe mm. anyị ahụ na nke chọọchị ọ dị mfere ụkọchukwu pastọ isi aga enwe ụka taa bishọp kwuola aga enwe ya pastọ nwere ike soro si aga enwe ụka taa mana ụkọchukwu na bishọp ọ dịghị ha n'aka isi na ahịa eke a ga-azụ taa aga ekisa uh, afọ orie agaghị azụ taa mm-hmm. ọwụ ndị ụmụnna ndị amaala na ndị tari na ọha nwa ka ọ dịrị ilekwa anya sị ihe a daa bata na ụmụgụma bata na Owerri bata na Nnewi bata na Adazi bata na Ekwulọbịa n'ahịa na-eke Ekwulọbịa kedu ka esi eme ya aka ga na-azụkwa ahịa otu anyị si azụ ka o nwere otu ụzọ anyị nwere ike isi mee iji nye aka ka anyị gbolata ihe a ka ọ ghara inwuru ọkụ n'etiti anyị ihe ndị awụ ihe ndị anyị ga na-eleba anya ndị gọvanọ nwere ike ọ ga anya aghọtaghị ndị ha na-akọ mana ndị ọdịnala ndị omenala ndị chief ndị nze na ọzọ na ndị tawn tetekwanụ n'ụra bidokwanụ tinyewe ọnụ okwu a solụmụsọ n'okwu ikwu bụ na igbo ghọta na ọ bụ ndị afọ ịkpọrọ afa ndị ụmụnna ndị nze na ọzọ ndị taụn union ọkwafa bụ gọọmenti igbo fụrụ anya ọkwafa bụ gọọmenti igbo na-emetụ aka ọkwafa bụ gọọmenti igbo maka na ị na-anya ndị nọ na gọọmenti haus akpọchibido ofu ụzọ <laughs> fana na-aga fewelu sirin na-ewere ọbụrụ bụrụ ndị amị na ndị um, polisi ejide onye bịa nso apịa akụbụkọ onwere onye na-elufa nso onwere onye na-akpa ya fa mbụbọ onwere onye na-atụlụfa alụ onwere onye fa na-atụlụ alụ fa bụ eze onye agwana m mana nke ndị afọ ị na-afụ anya ọkwụfa ka gị na fa ga-anọ unu atụ alụ ga-abalị uru ya emetụta ndụgo maka na ife agha na-ekwu ọ bụ na ezisara ọ bụ na amara ogene ma ogogo kpọọ ikoro wee zizo ozi na-asị na nekwo na nje anụnwa na-abịa onye ọbụla mgbe gịnị chekwala onwe ya onye ya ama a na-ayọ Chineke ya mere anyị ebere hmm? ọhịa a na-ayọ Chineke ya mere anyị ebere maka iberibe anyị karịchaala ma ihe na-eme ọ na-adị mma ihe na-eme ewere na-amụta akọ mm. hmm? ihe mee ewere ya mụta akọ ekpere anyị niile ga-awụ enwee awụkwa ụdị ekpere e, Jizọs kpere weghara m ihe a ma ọ bụrụ uche gị ọ bụrụ uche Chineke ya weghara anyị ya n'ihi na ọtụtụ ndị Naijiria ọ bụghị naanị ndị Igbo ọtụtụ ndị Naijiria ọnọdụ ha shiri ike ugbu a ọnọdụ ha shiri ike n'ihi na ndị na-achị obodo obi fere ha azụ enweghị onye na-eme ka o mee chetedu na ọ mmadụ na mmadụ ibe hmm? ndụ ha na-akachi maka ịga ndị na-achị obodo zụcha ndị nwa si n'ọha ndị ga-enye gị gbaa gị ume na eh, spirichuali abịa zuru nke ha enweghịzi nọ ana e na-agbagharị ka ọkụkọ ebepụrụ e isi mm. eh? ọ dị ọ na Chineke kwe ya lụọrọ anyị ọgụ a ma anyị nwawo mmadụ ihe na-eme n'izuụka ọzọ n'ọnwa ọzọ bazie afọ ọzọ 2021 amabeghị m ihe ga-eme ma ana m asị otu ọbụla anyị nọ hụ ya ọ ga-agacha ọ mmadụ si agbacha ọsọ agụọ maịl ka anyị were ihe ka ọ wụrụ ihe mmụta ndewo igbo mma mmanụ ndụ mmiri ndụ azụ kachifonu